AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m na-ege ntị unu abịala n'ihe omume nke taa ka anyị kelee Chineke onye nyere anyị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-anabata anyị n'ihe omume nke taa na-echekwutara anyị n'ụbọchị taa na anyị ga-anụ abụ nke dị mma abụ nke ga-ewuli mmụọ anyị na-echekwutara anyị na ihe gbasara anyị na-emetụ Chineke n'obi site na nwanne anyị nwoke ike onye nọ na Kaduna steeti Naijiria na-akpọ na-arịọ ka anyị tii ha n'ekpere site otu ndị ogbu mmadụ si na-egbu mmadụ na gburugburu ebe ha nọ ma na-arịọ onye ọma na-ege ntị ka anyị na-eti nwanne anyị nwoke n'ekpere otu aka ka anyị ji na-arịọ Chineke ka o chebe mmadụ niile otu o si na-echebe ndị nọ na Kaduna steeti Naijiria nwa Chineke na-ege ntị anyị ga-ege abụ ọma n'ụbọchị taa abụ a ga-eweli mmụọ anyị abụ a ga-echekwutara anyị na Chineke bụ onye nche na mgbidi Zion ọ ga-echekwutara mụ na gị ka anyị atụle egwu site na jizọs kraịst nọnyere anyị ka anyị were ohere a kee abụ nke mbụ nke sitere n'olu ụmụnne anyị ndị insabụ na-asị anyị na chineke bụ onye nche nke mgbidi zayọn gee ma nata ngọzi dị n'ime ya onye nche na mbi zayọn gịnị ka na kpakpando tụtụ n'egwu chi Hallelujah. away.

anyị anụwo abụ ọma nke sitere n'olu ndị insabụ onye nche na mgbidi Zayọn bụ Kraịst onye na-elekọta mụ na gị ma na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile ka Chineke na-echebe anyị n'ihe ọbụla nke anyị na-eme ezi enyi m na-ege ntị ka anyị gee abụọ ma n'olu ndị insabụ nke a na-echekwutara mụ na gị ka anyị ghara ịtụ egwu site na Jizọs nọnyere anyị ọtụla egwu ọtụla egwu kịta m nọnyere ọtụla egwu ọtụla egwu kịta m nọnyere elela anya mụrụ n'ụjọ egwu atụla egwu gị ka nọnyere egwu atụla egwu gị ka nọnyere atụla egwu atụla egwu gị otu chineke kwụwa anyị nkwa ọ ga-emezu nkwa o anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka abụọ masị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị rute anyị nso n'ụzọ dị otu a 07063637224 7224. ka anyị were ohere ọma kelee ụmụnne anyị ndị na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke onye nọ na Kaduna steeti Naijiria nwanne anyị ike anyị na-asị Chineke ga na-elekọta gị na ezinụlọ gị ma mmadụ niile ndị gbara unu gburugburu na Kaduna ma na anyanwụ imeela na-akpọtụrụ anyị imeela na-agụ gwa anyị ihe na-eme ebe ahụ anyị na-ekpere unu ekpere chineke ga na-anọnyere unu amen ndị na-akpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị chineke ga-anọnyere mmadụ niile n'aha jizọs amen ka anyị gaa abụ ọma mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Adventist World Radio kwaya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa Chineke ga na-edu anyị anyị nwa bụ ụmụ Chineke ka anyị gbalịa na-ege ntị nye okwu Chineke ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ udo dịrị bụ mmadụ niile ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu n'aha Jizọs kedu maka ọlụ unu kedu maka azụmahịa unu kedu maka ụlọ akwụkwọ onye nwe anyị mee gị mma n'aha Jizọs n'ezie n'ezie n'ụbọchị nke taa isiokwu anyị ga-esi n'akwụkwọ Azaya isi iri ise na atọ amaokwu nke abụọ na nke atọ akwụkwọ Azaya isi iri ise na atọ amaokwu nke abụọ na nke atọ isiokwu anyị ga-abụ ihe nledara anya ihe eledara anya ka anyị kpere Chineke onye nwe anyị okwu gị na-adị ndụ ruo ebighị ebi n'ụbọchị nke taa kwee ka okwu gị dị ndụ n'ime anyị ọtụtụ dị bụ ndị na-anụ okwu gị n'oge a biko onye nwe anyị mee ka ha mụta okwu gị ka ha rabụ mmadụ niile ndị na-ege ntị gọzie ha n'otu n'otu gọzie ihe ọ bụla nke ha na-eme gọzie anyị n'ụbọchị nke taa n'ihi na anyị rịọ n'aha jizọs onye nwe anyị amen ihe nledara anya bụ isiokwu anyị na akwụkwọ azaya isi iri ise na atọ amaokwu nke abụọ n'ihi na o tolitere n'iru ya dịka ome na dịka mgbọrọgwụ nke pụtara n'ala kpọrọ nkụ ọ dịghị ụdị arụ ọma o nwere ọ dịghịkwa ịma mma anyị wee hụ ya ma ọ maghị mma n'ile anya anya nke anyị ga-eji chọsie ya ike eledara ya anya ọ bụkwa onye mmadụ rara aka onye nwere ọtụtụ ihe mgbu na onye mara ọrịa nke ọma ee dị ka onye mmadụ na-ezonarị iru ha otu a ka eledara ya anya anyị wee ghara ịgụ ya n'ihe ka onye nwe anyị gọzie ihe ọgụgụ a n'aha Jizọs n'otu obodo na mgbe gara aga otu nwoke dị a na-akpọ nwoke ahụ Mozart ndị maara ịgụ abụ nke ọma maara nwoke a nwoke a bụ onye dere ọtụtụ abụ dị iche iche ọ bụkwa onye maara ka esi akpọ ụba akwara dị iche iche Mozart nwere otu nwaanyị bụ nwa agbọghọ nke ya na nwaanyị ahụ kwalitara dị ka onye ọ ga-alụ ma o ruo otu mgbe nwaanyị ahụ hụtara na Mozart abụghị onye kwesịrị ka ya lụọ n'ihi na ọ hụghị ihe ọ na-achọ n'ime Mozart ma dị ka ọtụtụ afọ gasịrị mgbe Mozart bụra bidoro ịgụri ya na ịgụ egwu ya dị iche iche nwaanyị ahụ bịarutere nso bịa sị ọ dịghị ihe ọ bụla m hụrụ n'ime nwoke a amaghị m na nwoke a bụ onye nwere onyinye dị iche naanị ihe m hụrụ n'ime ya bụ nwatakịrị nwoke gị onye na-ege ntị gịnị ka ị ghọtara n'okwu a n'ezie ihe dị otu a na-eme n'ụbọchị anyị taa karịchasịa n'etiti ụmụ nwaanyị na ụmụ nwoke ọ dịghị ihe ha na-ahụ mgbe ụfọdụ ụmụ nwaanyị adịghị ihe ha na-ahụ n'ime ụmụ nwoke mgbe dịkwa ọ dịghị ihe ụmụ nwoke na-ahụ n'ime ụmụ nwaanyị dị ka ọ dị n'oge Mozart na onye ahụ ya onwe ya chọrọ ịlụ dịka akwụkwọ nsọ nke anyị gụrụ n'ụbọchị nke taa ọtụtụ ndị dị nke na-akpọ Jizọs ihe efu ọ dịghị ihe ọbụla nke ha na-ahụta n'ime ya n'ezie akwụkwọ nsọ gbara anyị ama sị Jizọs tolitere ọ dịghị mma mma nke dị n'ime ya ọ dịkwaghị ihe ga-eme ka anyị onwe anyị chọsie ya ike anyị onwe anyị hụtara ya dịka onye na-arịa ọrịa anyị onwe anyị hụtara dịka onye nwere ihe mgbu n'ezie anyị onwe anyị na-ezonarị iru anyị n'ihu ya taa ọtụtụ ndị mmadụ na-eme otu a jizọs adịghị atọ ha ụtọ ihe gbasara jizọs adịghị atọ ha ụtọ ịgakwa ga kpere chineke adịghị atọ ha ụtọ n'etiti ụmụ nwoke n'etiti ụmụ nwanyị n'etiti ụmụ okorobịa n'etiti ụmụ agbọghọbịa n'etiti ụmụntakịrị ọ dị ọtụtụ ndị ga-agwa okwu ihe gbasara jizọs ha ga-asị gị si ebe a pụa ọtụtụ mgbe ha akọghọ si niile esi nsi nsị gịnị kpatara nke a n'ihi na ọ dịghị ihe dị ụtọ nke ha hụtara n'ime jizọs ma akwụkwọ nsọ na-agbara anya ma sị ka anyị onwe anyị bịarute nso detu ire ma lee n'ihi na jizọs dị ụtọ nke ukwuu otu akụkọ ọzọ dị nke mere n'ala india gịnị mere n'ebe ahụ ọ dị otu nkume nke dị n'akụkụ mmiri a sịrị na nkume ahụ bụ nkume nke ọtụtụ ndị mmadụ na-azụ ụkwụ n'elu ya ma gafee nkume ahụ nọkwala ebe ahụ ọtụtụ afọ rue mgbe otu onye nke na-alụ ọlụ ubi were nkume ahụ n'ihi na ọ na-achọ ihe ọ ga-eji jide ọnụ ụzọ ya nke na-emechi emechi mgbe dum o were ihe nkume ahụ dote n'ọnụ ụzọ ya ọtụtụ ndị mmadụ na-abịakwala ụlọ nwoke ahụ na-azụrụ ihe n'ala ma ọ dịghị onye ọbụla nke hụtara ihe dị n'ime nkume ahụ ọtụtụ ụbọchị wee gaa otu onye ọzọ nke na-enyocha ihe dị na nkume e wee bịa n'ụlọ nwoke ahụ ngwa ngwa ọ hụrụ nkume ahụ ọ tụgharịrị anya ma lee ya welie ya elu ma lee ya anya nke ugbo abụọ ma sị ihe a bụ nkume ma ọ bụghị naanị nkume ọ dị ihe karịrị nkume nke dị n'ime nkume a o wee welie ya elu wee rịọ onye nwe ụlọ ahụ sị ya biko ị ga-ekwe ka m were nkume n'ihi ọ dị ihe m na-ahụ n'ime nkume nke karịrị nkume ndị mmadụ ewee gbakọ jụọ ya sị gịnị ka ị na-ahụ o wee sị ha n'ihe m na-ahụ n'ime nkume a bụ ọlaedo n'ezie n'ezie ọlaedo nke dị ka nkume nke nọ n'akụkụ mmiri nke nọkwa n'ọnụ ụzọ nwoke a bụ ọlaedo nke karịchọla ọlaedo niile nke mmadụ na-ahụ n'ala ụwa gị onye na-eke ntị otu a ka jizọs dị ọtụtụ ndị mmadụ na-agba jizọs ụkwụ ọtụtụ ndị mmadụ na-azọ ya ụkwụ ọtụtụ ndị mmadụ na-ekwu ihe dị iche iche banyere jizọs ọtụtụ ndị mmadụ na-ewerekwa jizọs ka o wee n'ọnụ ụzọ ámá ha ọtụtụ ndị mmadụ na-anya ikpo dị ka gasị na ha na-anya jizọs n'olu ma ha amaghị ike dị n'ime jizọs ọ bụ naanị onye nwere anya nke abụọ bụ onye nwere ikele ịmata ihe dị iche na ihe dị iche jizọs bụ onye dị ụtọ nke ukwuu ana m arịọ gị n'ụbọchị nke taa legharịa anya nke ụgbọ abụọ lee onye ahụ a na-akpọ jizọs ọ dị ụtọ ikwere na ya detu ya ire ma mara na jizọs dị mma gị onye na-ege ntị ekwela ka gị onwe gị mee omume dị ka nwaanyị ahụ nke gara elu mozat ekwela ka gị onwe gị dị ka ndị india ndị na-agbakwasa nkume ụkwụ ma ha amaghị ihe dị n'ime nkume ekwela ka gị onwe gị dị ka onye ọlụ ubi ahụ nke were naanị nkume na ọnụ mmiri naanị iji mechie ụzọ ya bụrụ otu onye n'ime ndị ahụ nke nwere anya nke ime mmụọ nke ga-ahụ n'ime jizọs na ọ dị ihe dị iche ọ bụ amaghị ihe dị iche n'ime jizọs na-eme ndị mmadụ na-eji agbakwuru chi ọzọ niile dị iche iche gị onye na-ege ntị ọ bụrụ na ị nwere chi ọzọ ị mabeghị dị mma dị n'ime jizọs ya mere ana m arịọ gị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị mee ka jizọs bata n'ime gị n'ihi na jizọs chọrọ ka o kpughe onwe ya nye gị kpee ekpere n'ụbọchị nke taa ka onye nwe anyị kpughe onwe ya nye gị ọ ga-adịrị gị mma udo dịrị gị n'aha jizọs ezi enyi m ị ma na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com kọrọ na na 070 6363 7224 ka anyị wee mara ma ị nwere ajụjụ nke ị chọrọ ka anyị leba anya nwanne m nwaanyị na nwanne m nwoke na-ege ntị ka anyị were ohere a kelee onye mgbasa ozi Pita Ikonta onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka Chineke nọnyere gị na ezinụlọ gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m eledala Kraịst anya site na kraịst bụ eze nke ndị eze imela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo